Ataalụ m piza n'ụlọ akwụkwọ m taata. Ataalụ m piza n'ụlọ akwụkwọ m taata. I ate pizza in my school today.